uhuruchioma na ụmụnne m ndewonu. Anyị abịakwana n'ụbọchị taa ka anyị kọwapụtakwa ife na-enyelu ndụ aka n'ebe ọ gbasalụ adịmọcha na ọdịnala Igbo anyị maka na onye ọbụla na-emeta ọdịnala na emetụ ya ọfụma bụ adịmọcha nke ime mmụọ aka m ezigbo nwanne ụlọ nwaanyị Eberechukwu ada ndị gboo ada Nnewi nnọọnụ n'ife ejije nke ụbọchị taa ọ bụrụ na ị na-esonyebụla anyị na mbụ a sị gị udo dịrị gị ọ bụrụ na nke a bụ nke izizi ị na-esonyela anyị hmm, ngwa ngwa jee ka ịpịa aka na subscribe itinyekwa aka gị n'ebe sel bel ka ime gịnị ka ị nwee ike ị na-enweta notifikeshọn ngwa ngwa anyị tụbatara ụdị ejije dị otu a don't forget to give me thumbs up to encourage me to do what to produce more of this video echefukwana na anyị meghere gịnị anyị na-achụ ọtụtụ aja dị iche iche iji wee na-akwalite um ebe ụmụ mmụọ dị iji wee na-akwalite ọdịmma ụnụ nụrụ na asị na ọ na-awụkwanụ mgbịrịmgba kụzuo ama agba ụnụ nụrụ na oke ọkpa emego gịnị oke ọkpa kọnfam godoro anyị fain <laughs> so ọzọkwa ife anyị na-akọwa bụ na ụnụ malụkwa na anyị na-achụ àja dị iche iche ee eh, na-alụkwa ọrụ miri emi na-agbamikwa afọ ime tupu anyị ebido nnọọ n'ụbọchị taa ife anyị nwere ịkọwa abụ, ọ bụrụ na ị na-akwado ije ebe ọda aṅaa ife a onwere ndị na-akpọ ya unu n'anya unu ga-afụ ife nji afọ a na-akpọ ya dị n'iche n'iche onwe ndị na-akpọ ya agadi nwaanyị isi awọ hmm? onwe ndị na-akpọ ya agadi nwaanyị isi awọ onwe ndị na-akpọ ya ewu eri ọkụkọ atụ hmm? ife ife a na-alụ ọ bụrụ na o nwere ebe ị na-eje ọ bụrụ na o nwere ebe ị na-eje ebe ahụ ị na-eje ahụ ka ebe ahụ ga-adụ gbasatara ife ị ga-etinye n'ọnụ ngwa ngwa chọọlụ m ife a katara m mkpụrụ ya mkpụrụ asaa ịkatakwala m ose ọjị mkpụrụ asaa echiri ya eme gịnị ewee n'ọnụ i wee nye ya iwu wee sị na ose ọjị ahụ eji iji ifele ife a ama ya maka imebi imebi poison you can call it anti-poison ife anji n'aka ị nwere ike ịkpọ ya anti-poison iwe were ose ọjị ife ị ga-eji were ose ọjị wee taa ya bụ na ose ọjị anaghị eji iji ifele to activate it iwe were mkpụrụ ose ọjị kalifa mkpụrụ 7 wee taa ya ọ bụrụgodo na ahụkwa ya ka ị nweta nwụrụ taa ya iwe nye ya ikike kwesị na ife ọnwụ na wee ife ọnwụ na wee na chigụ mmadụ ga-enye gị iji wepụ ndụ gị ngwa ngwa ọ bara gị ọnụ ka o mebie hmm? eji m n'aka na ụnụ mụtara ife anyị bịara bụ ị na-enyelu ndị mmadụ aka anyị na ịna ego anyị na-enye ya na-akụzi ya n'efu ka anyị wee nyere onwe anyị aka maka na ife niile emeghọ gịnị ife niile abụghị ego ngwa na eji m n'aka na ụnụ mụtara otu ife ma ọ ụzọ ife na-abụ n'uhuruchi a ka ọ m ka emesịa nụ chebiri na anyị n'oge ọzọ ndewonu